ndị Igbo ekele m ụnụ ọwa nụ nwoke oke nwa ndị Igbo na-ekwu o nwere obere ihe m chọrọ ịkọwa n'ụbọchị taa ihe gbasara asara aka n'ọrụ mmụọ niile a na-arụ n'ala Igbo abịa na omenala anyị ọrụ mmụọ niile a na-arụ na-end up na saraka maka na aja ka eji achọ ihe ọma mana saraka karịrị aja maka na mmụọ na-enye aja wee ofu mmụọ Saraka wee ezumezu ezumezu mmụọ wee ya wụ Saraka abịa na ihe ọbụla gbasara ọrụ mmiri ka m were ọrụ mmiri bido enwere àjà mmiri enwere ibu mmiri nwee saraka mmiri abịa na ihe gbasara sara na mmiri oge anyị pere mpe ọ na-awụ ime ọzọ jee na mmiri irue dị a ị ga-afụ suwit granọt banana akwa eshiri eshi ma pawụda ndị aghara n'ala n'ọnụ mmiri ahụ ụfụ ndị nke edesa etinyere akpa banana etinyere na efere white dosakwa n'ọnụ mmiri ahụ abịasị na ọnwụ ndị ọka white ka m gwa ụnụ ihe gbasara ọrụ mmiri ọrụ mmiri awụghụ omenala ndị Igbo e nwere ihe wụ na omenala ndị ọrụ mmiri awụghị omenala ndị Igbo ọrụ mmiri wụ worldwide so ọrụ mmiri wụ ndị Igbo mere ya adopt ka m gwa ụnụ ọrụ mmiri wụ worldwide ọhịa mere na onye ọbụla ndị mmiri kpọrọ ọrụ na ọ ga-arụ ọrụ enwere ihe gbasara ya na ịgwọ ọgwụ enwere ihe gbasara ya na ije ime awele inye dibịa inye onye ụwa gị nne igburu ndị ichie anụ egburu ya gbasara onye mmiri onye na-arụ onye ndị mmiri gbọrọ ọrụ ka hapụ ịga ebe ahụ abịa na ihe gbasara asara aka mmiri eji ịkwa ibu mmiri onye ọbụla ga gị ibu mmiri ọ ga-agụnọrọ gị ọrụ mmiri ọjị ịkwara ibu mmiri ọ ga-akwa ibu mmiri kpara ibu ọ ga-eji mere gị sara aka na mmiri ahụ ihe a m na-ekwu na so ihe mere iji rụchaa ọrụ na mmiri ị gaghị afụ ihe ọma ifilie na ọrụ ha agarụ abịa na mmiri ịrụ ọrụ mmiri eshiri na azụ eje na mmiri mmiri ọbara nwere ụzọ egburula ya esi eje ụzọ ahụ wefuru egburu na mmiri ahụ ka ọkwụ si eje na mmiri ahụ ka ọkwụ sikwa apụta na mmiri ahụ ụzọ ahụ ka ndị niile mmụọ niile nọ na mmiri ahụ si apụta n'elu ala ejere onwe ha mba ha ụzọ a ka ha sikwa aba na mmiri ahụ ma mmadụ nkịtị na-abịa na-abata na mmiri ahụ ụzọ ahụ ka o si abata mmụọ ndị na-abata na mmiri ahụ na-esi ụzọ ahụ abata maka na esiri n'azụ eje mmiri sonye anyị mere m ji ị na-abịa arụọla gị ọrụ mmiri mee ka ịshọ e na mmiri gị ahụ ọkwụ ka na-aga ya ihe gbasara sara aka mmiri akwara gị ibu mmiri tinye ibu aha na mmiri definitely ọnwụhụ nwaanyị mmiri gị ka akwarala ibu ọ wụrụ dị mmiri gị ọ wụrụ nne mmiri gị ọwa aja ka e nyere and ọwa ofu mmụọ ka e nyere aja ahụ saraka wụ ezumezu mmụọ so ọ wụrụ ma saraka dị ka mgbe iwerele iwerele okwute iwerele icherele okwute jee ghaa ebe igbe mmadụ nọ ọ ga-atụtarịrị ofu onye so saraka wụ ọ ma onye ewetara onye a ga-eweta so saraka mmiri wụ ezumezu mmụọ nọ na mmiri ahụ ma ndị bikwe akaka mmiri ahụ ma ụmụ anụmanụ bi n'akaka mmiri ahụ ma ụmụ anụmanụ na-efe n'elu ma mmadụ na-abịa na mmiri ahụ echu mmiri ọhụ nwesara aka mmiri ahụ ọ wụrụ ma emere gị sara aka mmiri ahụ mmụọ si na mmiri na-apụta ga-ezu saraka ka ọ ga-afụ ihe ọ ga-eri dị ya e nwere mmụọ ndị echefuru echefu n'ime mmiri ahụ ndị ndị nke ha gbarịtarala azụ maka na gị nwa mmadụ ga na-ekwuchitere mmụọ gị ọnụ n'elu ụwa ya na-ekwuchitere gị na mmụọ gị wee ikwuchitere ya ọnụ n'elu ụwa wee na-enye ya ihe ọ ga na-eri ya nwa na-alụlụ gị ọgụ na-ekwuchitere gị ọnụ gị na mmụọ e nwere mmụọ ndị e mere abandon ndị nke ha hapụ gbahapụrụ jejewa ọka fil ya na ihe mmiri bụ ihe ọjọọ nọ ha nwanọkwa na mmiri ahụ ebe ha ga-esi eri na saraka ahụ ka ha ga-esi wee rie maka na ibu mmiri ịkwara ịkwarala ya ofu mmụọ arịmụ ahụ ibere ibu ahụ ya anwụ ibu ahụ saraka ka ọ daa mmụọ ga-esi wee rie saraka ka mmụọ ndị bi n'aha ka mmiri aha ga na-abịa na mmiri aha ga-esi wee ụmụ anụmanụ bi nso na mmiri ahụ bi ịṅụ na mmiri ahụ ka ha na-aṅụ mmiri ha bịakwa dị a ha ga-eri na asara aka ha maka na ọnụ mmiri ahụ nnụnụ ndị nọ n'elu na-efe efe gbadata n'ala ha ga-erikwe from that sara aka e nwere ndị nwụrụ na mmiri a na-egwu mmiri enwere ndị na-egwu mmiri nwa nwee ndị nwụrụ na ara ndị mmiri ahụ wụọ na saraka ha ka ha ga-esi wee rie so saraka dị very very important n'ọrụ mmiri niile ụlọ na-afụ ndị na-eji arụ ọrụ mmiri ha ji ekwe ibu mmiri ha rue na mmiri ha dee ya na mmiri ọlawa ọwụrụ ụta ahụ ibu mmiri dị iche saraka dị iche and ibu mmiri na end up na saraka ka m gwa ụnụ so emere akpatu isi ibu mmiri mmụọ ahụ na-enye gị nsogbu ka ị kparala ibu mmụọ ifuru na-agbachiri gị ụzọ na-achọ ime your lif ọ dị miserable ịkwara ya ibu ahụ ọ wụrụ na ọ ga-emepere gị ụzọ ebe imepe ụzọ gị ihe ọma gị ga-esi wee bịawụ na dat saraka amsaka ngwa ụnọ so ihe a na-awụ onye gecha ya atụsa ya ozi a na awụfọ ndị dibịa anyị ndị dibịa anyị ndị dibịa ndị mmiri kpụrụ ọrụ ọ webụ ozi a na ozi a na-agara ọ a na-agara mmiri dị important ọ wụrụ ije atụghị isi gị na a ga-arụ mmadụ ọrụ mmiri na azụ jee pere banye na mmiri maka na ihe ọrụ ọbụla a na-arụ na mmiri ahụ ị ga n'ọnụ mmiri ahụ ka ị ga-arụ ya adụ n'ụzọ mmiri ahụ ka ị ga-esi wee gaa so ụfọdụ na-awụ ndị civilization ndị ọka bara ahụ enwere obodo ụwa ha mmadụ na mmiri ha ya so ohe awụ ihe kwesịrị mmadụ ịdị boodu bịaka na ozuru ezuru jee mfụ mmụọ mmụọ bịakwa ozuru ezuru zo gị anya nọ dị so ị ga-adị boodu mee ka ịshọ na bife ejerụọla gị ọrụ na mmiri ahụ mee ka ịshọ na ụkwụ na-aga na mmiri ahụ ọ bụrụ ma ụkwụ anaghị aga chọọ ndị ga-asụ ya ije sọ ọnụ mmiri ahụ sonata anụtụ ịkpara gị ibu mmiri ka emere gị sara aka n'ọnụ mmiri ahụ na ana nkịtị ka a na-eme saraka ọ bụrụ n'ime mmiri ada ọsara aka ahụ na-ebute ihe ọma kara ibu mmiri ahụ ka nkọrọ unu n'ụbọchị taa unu wọchịkwa ndị na-enye ikpuchi chụka ije nye onye ụwa gị nne anụ ahụ egburule onye ụwa gị a na-eshi ya ndị mmadụ erisaa ya ma ekpere mere gị ebere ihe godiri ndị ichie nri ihe anụ ahụ egburule ndị ichie a na-eshi ya ndị ichie ndị nke dị ndụ na ụmụaka erisaa ya kpere gị ekpere ọnya wụsara aka ọya nwa na ị ga-afụ ife abụtụ kịta na-awụ ị ga-dibịazi na na ewere anụ eji wee shi merụọ ọrụ mie anya desara ya onwe ya ya na famili ha were na-eshiri nne anaghị m ọ dịrị ụta ahụ imesịrị ọrụ ahụ ọpụ imesịrị ọrụ ahụ ọpụ so onye m chọrọ ikwu unu nna nna ya mere ka ọrụ mmụọ niile a na-arụ na end ọpụ na saraka except ịgwọ ọgwụ and ejiri ọgwụ achọ ya ọma ọrịa m sị ka m kọrọ n'ụbọchị taa azụ nke onye echiri ya zara ndewonu